ndị igberugwalanụ Ugwumba paniela o nwere ịmara ụfọdụ ndị bịa ọ na-ata ndị Igbo ụta maka ibe na-eme na nwere ya ata ndị Igbo ụta na akpọmasị akpọ ndị Igbo otogbori ọ dị akpọmasị akpọ ndị Igbo akpọmasị ya kpọrọ ndị akachukwu dị na-arụ ibe na ọwụ niile so ibe na-eme n'ụwa ịbụ na ilo riri nneri nne ndị ọwụ na aka chukwu dị na-arụ a na-ebusogidefe agha and ife eji ebusofe anya bụ agha bụ ọ maka aka chukwu adịba na-arụ chukwu bịakwa na ọ rapụkwa nya bụ ibe mgbu a na-emebe ka ka o wee nwee ike ịgbatịba agbatị ọfụma ọ bụrụ ndị Igbo mere eji eme iwe na-emebe nya bụ ibe mkpọmasị ọ dịgo tupu a wee na onye bụ ọgụ ọ maka mmegbu a na-emegbu ndị Igbo bụkwara ibe mere eji wee nụwa anyanwụ ọgwụ na mbọsị mbụ ọwụ na-edozi obodo ka onye ọbụla rara onye ọbụla kwuo okwu ewere eme o e ghara inwe ndị a na-ene anya karịa ndị ọzọ ibe mere na naijiria ara eme mana ana m agwa ndị mmadụ siba na nyawa ọgụ ọ dị ka egbo na-egborie ibe n'anya obodo Naijiria ị ya achọpụta na ife niile mere na-eji wee nụọ nyawa ọgụ between 1967 to 1970 ya na onye ọgụ ibe niile mere eji wee na onye ọgụ na-emekwa na naijiria nke taa igosi gị na ọ bụrụzie gbasara ndị igbo ike naijiria gwuo ndị igbo ịma ndị mmadụ aghọtara iwe na-eme na asị na mmiri si n'isi gbalụọ onye na-aghọtara ya ara aghọta ya mmiri si n'isi gbalụọ ị nwezie ndị nọ n'ọdụdụ ebe mmiri n'ọdụdụ mmiri si na ba na-eme ka ka egbochi ebe ya ka ama ma oyi edo mmiri ara edo mmiri gbalụ n'isi ọwụ na-achọ ka edozie mmiri gbalụ agbalụ ejekwesị n'ebe ọ gbalụ wee dozie nye onye ọbụla bụ onye onye bi n'ime obodo ya ama ebe bụ nsogbu obodo nsogbu obodo ezoro ezo nọ na ndị mmadụ na agwacha ndị na-asụ ebe asị na a na na-eple eto galarị onye machara iwe wu n'okwuo ka ọ na-atọ ndị ọ na-agwa ụtọ okwu onye ọbọzi nke bụ eziokwu ọ ka m n'anya nsị na ọ na-adị m ka ọtụtụ ndị okenye anyị nwere nke ikpeazụ ha bụrụ ndị eziokwu ndị Igbo si na onye sịrị nwatakịrị ya jee jide nkakwụ ya enye mmiri oyeji wee kwa aka ịbazie n'anya nke ikpeazụ ịbụzie ndị okenye ya ezie nwatakịrị si anya jee jide nkakwụ nwatakịrị eji maka na okenye gwere anya jee jide nkakwụ jee jide nkakwụ o jirezi ya nkakwụ okenye na-ata asị anya ji ejide nka afụchasị ya na ọ na-esi ka nkakwụ nkakwụ na ọ dịsị ka nkakwụ ọma nye mere o ji wee kwa aka mana anya ji ejide nkakwụ nwatakịrị asị anya ji ejide nkakwụ abụrụ na nkakwụ na-esi isi na ibe o mere ibe okenye gwara ya so okenye sịrị nwatakịrị nya ji ejide nkakwụ ghara inye mmiri oyi ji wee kwa aka wee ya sịazịa na nwatakịrị na-esi nkakwụ nkakwụ na nwatakịrị bụ nkakwụ ị na-anya ebe na okenye a bụ onye a ya achọba ibe n'isi chọba ya ibe na-arụ iwewe inu ka nna na-atụ andọ ndị okenye dị otu a bụ ndị ka n'ọnụ ọgụ na ndị Igbo anyị taata ọnya mere o ji wee dị ka ibe a na-emebi ọdịzi aka na ụmụazị a na-azị ege ndị okenye ntị ndị okenye nwere ebe ha si wee mebie ibe na onye bụ eziokwu ghara ekwu ya onye bụ eziokwu ghara ekwu ya nya ọ bụrụ na anyị edoziwe na-emebe anyị ma na anyị echighị azụ anyị echighị azụ gwa ọnwa anyị eziokwu anyị ejighị gwa onwe anyị eziokwu as long as ọ bụ na anyị adịghị agwa onwe anyị eziokwu ọ ya abịa anyị arụ mana ibe m na-ekwenyesi ike m bụ na chukwu anaghị agbakọta ndị ya azụ igbo keleenụ igbo rienụ igbo zụọnụ mụọnụ ya dịgazila ụnụ ibe asụsụ igbo ji wee dị mkpa na onye na-agụ egwu ma onye na-eto chukwu onye ọnwụ na-agụrụ egwu ụka ịgụcha anya ọnwụ na ịkarago n'asụsụ igbo ịma na ọ kara nwa ebe ego asụsụ igbo bụ asụsụ na mmụọ chukwu asụsụ na-akpọni chukwu o nwere akwụkwọ nna agụ elezigo m onye ririe ọ na-akọwara m na asụsụ igbo bụ asụ nke mbụ asụ amara m ma nne amara m enwere m ike ịpruvu ya mana abụghị m onye adịrị derie edenye extensively enwere ike ọ bụla eziokwu so anyị nwabụ ndị igbo ya akabara ka asụsụ igbo ghara ịna o nwere egwu ngwụrụ mgbe amụpụta onye igbo ka asụgharị ya igbo ụmụ ndị m na amerịka mụrụ ụmụ na amerịka ụmụba na-asụ igbo mgbe ndị mmiti na kanada mgbe na-asụ Igbo o ndị ọzọ mmiti na ka ebe na-akpọ na Germany mụwa na-asụ Igbo mana ịbatazie na ana Igbo be anyị ebe a ibu nwatakịrị ya na-eto na Ọnịcha Ọnịcha bụ Ọnịcha Ọnịcha ado nke anyị maara ị nwatakịrị Igbo nne ya asị ga asụkwa n'ala nwa ya Igbo gị ya oyibo ị na-ere ya anya nwa na akụkọ onye amachara iwe onye amara ebe mmiri bido mabe ya ghara ama ebe mmiri kwụsịrị ibe ndị Igbo na-ekwu n'okwu so na onwe kwere na onye Igbo ọ bụ na a na-agwụ ya okwu asụsụ Igbo ọ nara abịa ya ntị maa na o nwere nsogbu ọ dị otu ndị a ka anyị na-akpala alụ ka anyị nwee ike ịkpọ onwe anyị nzukọ agwacha ndị na-asụ Igbo sị na you call to a ee eh, ịkpọ onwe gị nzukọ gị na mmadụ ara anọ na nzukọ a ijuo onwe gị iri ị na-eme kedu ụlọ ọbala gị ọ nwere nwere ụlọ ọbala gị maa na ị ga-enegara ya mee n'ihe ọzọ ekenekwa m ọtụtụ ndị mmadụ ekwuo si na emezie naijiria na ọ ga-adị mma ụfọdụ si hapụ naijiria na ọkwa ezi mmeta si nyezie anyị nke bụ afọ uche nke nke nke iche ka mma edowe nke adowe nke aka nke iche ka mma ya ọ bụrụ na asị m kwuo gee m ntị ya eh, onye igbo anaghị eti aka n'ibe nwere isi ekwuru m sị gị na mmiri naijiria gbalụ ofụrọ m isi ya eh, naijiria bụ obodo asị na erigi obodo erigi erigi naijiria erigi oredi so e nwere ịwere otu ọrụ asị na ndị nwe je na-ayọ a na-ayọ ka arapụ ndị igbo ka ndị igbo bụrụ prezident na 2023 a na-akụ ya ọwụla akọ population naijiria bifo ndị ndị ndị ndị ndị amị abịa ebe were ọchịchị wee gatọgide naijiria agatọgide naijiria agatọgide naijiria ndị igbo anyị bụ ndị kacha n'ọnụ ọgwụ n'obodo kere ụwa abịa eh, na ndị na-arụ ọrụ nwere ndị ka ndị be anyị mana ọ nwere ka esi wee bidie na ndị bidorie nwa ibe bụ n'uche wee bidie ibe ji wee bidie ka ọgwụ ndị na-asụ ebe na ka ka e wegharịa ka ibe si wee dị ka aba wee nọrọ n'isi ya nsogbu enwe na naijiria nke tata bụ 1999 constitution onye bụ akwụkwọ na-achị nye m akwụkwọ ndị derie derie ka ọ banyere ofu ndị ka ndị ọzọ niile bụrụ ndị na-agba odibo na-agba odibo gbagide odibo wee nwụọ ivu onye igbo si na ike naijiria agwụghị ọ na-akọ nwee ka ọ na-agwụghị iwe mana iwe na-ekwuba eziokwu ọ bụrụ na achọ ka naijiria dịrị gaba ọ ya abakwala ndị igbo olu maka ibe ojibalụ balụ ndị igbo ulu bụ na ndị igbo anyị bụ ndị na-azụ ahịa ndị igbo anyị bụ ndị na-ejepụ ejepụ ndị igbo anyị bụ ndị na-achọ ịba ebe ekwusi aba na e aba ebe ekwusi aba na aba ndị igbo ya abịa ibe eji abịa bụ ka mara na ebe a sị esi abalị nwere ibe dị na ya onye igbo ya eje ka onye mara ibe dị n'ime ebe a ọ bụrụ na e utuo na edozie obodo ọwụ na ụdị konstitushọn anyị ndị naijiria ji aka bedala onwebe bụ ụdị ndị edere mgbe ndị ọcha bịa kolonize anyị na-akwara yarapaba ama nye naijiria ọchịchị ibe ji onye anyị ọchịchị na-ekwu na every region ga-anọrọ ngova na control dia resources enwezia small kọntrol from the center onye bụ independence constitution iji wee nye naijiria independence so ọ bụrụ na naijiria ya emecha gaba n'iru otu otu wee si aghata ịma na ọkwada that constitution bụ ibe ọ bụ na eme gbochieti ya azụ obodo a dị mma all this cry of anam ah, ndị nke a sị na a na-emegideba ndị nke ekwuo na ndị na-emegideba ma ndị na-emegide na-ekwuo ndị na-emegide na-asị na bandị na-emegide ma a mụrụ a na-emegide ibe niile ya akwụsị ma ọ bụrụ na anyị nwee ike ije weta that independence constitution mana iwọchi ebe na ndị a tinyere this 1999 constitution a na-azị achọ ikwutekwa okwu nke a maka na ucheba na nke nwa dịva mma ibe niile gbasara development wenaghị ya na exclusive list No only federal government ga na-eme so development which is supposed to be grassroots abụrụzi from grassroots n'ebe agatakọ local government election for example gọvanọ zi na-achị steeti enwezie finance o jide local gọọmenti election na-agatakọ gosi wee dị ya mma ọ bụrụ na constitution Nigeria dị strong as ka o si wee dị na independence constitution mgbe anyị nwechara ma meyọ ma ebe niile nke esi achị obodo development na-abịa from root ọ fọrọ ka esi enwe development ee eh, gọvanọ enwere ike ịbụ ya ga-ekpebi onye ga-abụ lokal gọọmenti ya mana ụdị ibe a na ọ ndị nọ na lokal gọọmenti ya mụọ onye dịba mma ya etinye n'ọchịchị ọgụtaba etinye onye na-akụzi nkụzi na praịmarị skuul ọgụtaba etinye onye na-akụzi nkụzi n'ụlọ ụka ọgụtaba etinye onye na-akụ ekwe n'obodo ọgụtabegh itinye onye bụ alụsị obodo wee n'anya ka ọ chọrọ ka ọ bụrụ dia lokal gọọmenti chairman ọ bụrụ onye gasịba ọ lokal gọọmenti chairman mana a ghatakọ ibe niile na-eme n'obodo iwe na-abụzi alụ nnọọ from isi ka esi a control everywhere ọnya bụ nsogbu enwe ya bụ nsogbu enwe e na naijiria so onye igbo si na ike naijiria gwụrụ ya na dịkwa dịrọ njọ mana ndị ọnụ ụlọ n'okwu bụ na a ya etinye okwu ọnụ amala ebe mmiri si baa n'opi ụgbọgụrụ eruola place edozi enye adọ nke a na-ekwu egbozuwe gbara ebe opi ụgbọgụrụ anyị na onye ọbụla ikweta na 1999 constitution adịrọ mma na ọ dị mma ka ewepụ ya n'akụkụ jee weta negotiated constitution nke abalị alụ onye ọbụla gbara alụ ọ nke mmadụ nọrụ so nwee ndị nọrụ a na-edesi anya edesie constitution sizi ya na anyị chena dere ya anyị chena nwere mgbe ji wee dee o nwere nke anyị nche niile dere ejibidogodi ya ebido ya di ya ọ bụrụ na anyị ya aka kwụsịgodo inwu steeti niile ekreti ya ọ bụ nọọ ebe eji eri ego e, dismantle ọnya Nigeria can start again ọ bụ na Nigeria start again na skita na-enwe Eastern region for example anyị enwe premier of Eastern region na were aka anyị elect ya onye ga-abụla anyị premier ọ bụrụ onye a nọ na somewhere awee na-edecide na onye ga-ejechi ndị ndị a na-eme ada akụ ụda aka akọ ebe na-eme na Nigeria kịta anya bụ nsogbu dị n'obodo a ọ bụrụ na enweghị ike isọvụ nwunye Nigeria ya atọ ụtọ Nigeria ya atọ ụtọ mana that quest ka a wee bụrụ na anyị nwa na-achị na ya nọ n'isi bụ nsogbu enwe and ọtụtụ ndị bụ ndị ọnụrụ eru n'okwu na ala Igbo anyị achọrọ ikwue because of ego a na-enyefe ma kọntraktị a na-enyefe ma uluva na-erite ijiziela uru ụlọ na-erite imechie ọnụ a na-egbu ụmụnna gị a na-ememi na ụmụnna gị ndị Igbo siri na ụmụnna nwezuo akụ obodo adị mma obodo ovu onye na-afụ ụzọ ịma na na-afụ ụzọ n'obodo a obere ọsọ ọzọ gị na-abụ ụzọ na bụ unu ịma na o nwere na-abụ ụzọ ebe a ọ mma ka a na-epromotu n'ugwu mba edobe anyị ka wee na-asụ ezigbo igbo ka anyị ọ dịghọ mma ka asụsụ nke anyị na ọ mma ka onye ọbụla ka a na-asụ igbo eh? Eh, a ga na-asụkwa oyibo mana a ga na-asụ igbo ibe jibalụ ndị igbo na onye igbo bụ ife dị mma ọgbọ nwanne ya ọzọ ndị igbo na-eme ya ọ na-azụ abịa ọkpọpụta nwanne ya kụzieri ya o kụziere nwanne ya onye ya egosi azụ anya bụ abịa onwe ndị ọzọ na-eme ya onye amara ive ndị grupu ndị amara ive asịghị na ndị igbo afụrụ onwe be n'anya na-akụgheri o nwere ndị ka ndị igbo fụfụ nwa anya fụọ onwe be n'anya ọ because of ịvụnanya ndị igbo fụrụ onwe ka ndị igbo ji wee nwee ike survive from 20 pounds ya enyere ya anya after the war wee nwee ike ị na ebe anyị nọ taa ebegide kịta anọ ndị igbo bụzi ndị ndị nwezi airline apc airline bụ the biggest airline na-agba na naijiria taata wee onye igbo nwee ọ mgbe niile a na-agbụ ya ọ ka na-emekwa ibe ọ na-eme ka na-aga n'iru ọ bụrụ na naijiria gọọmenti nwee ike inye nwu nwoke APC ụdị sọpọtụ a na-enye dangote for example anyị aka ma ebe ọka nọ ọ bụrụ na ụdị sọpọtụ a na-enye dangote na-enyeri ya ma ịnọ na-enyeri ya ma nwoke nke nnewi nke na-ele simenti nke ọzọ na-ele simenti ibe eto simenti na ndị ọzọ niile mana nsogbu e nwere na naijiria bụ na o nwere ndị ya e kwenyere na nwere igburu waba na nwere bikos a na-enwe fia iwọchi ya intaviu emere mgbe gboo a na-enwe fia na ime nyerebere na onye igbo opportunity dee na ọ pụtara karịa gị ọ wụ na onye igbo ya akarị gị ọ na ya ọ na ka ị ga-egbuzi onye igbo ka ọ ghara ịkarị gị naijiria eprovidro e level playing field for onye ọbụla na o nwere ndị ekwenye e na na onwere ibe ya eme ka gaa n'iru maka a na-enwe fiya na ba gaa n'iru ba dominate ọ bụrụ ya bụtụ ọ bụrụ na unu belivu na mana ndị Igbo a na-aga n'eru arapụ ndị Igbo ka ndị Igbo jeruzie ebe biribebe iwechita na that independence constitution enegotiate enegotiate ndị ọcha bụ ndị ndị bịa colonize ya unu before enye unu independence na ọnya bụ constitution nke fa na ọnya ka anyị ji wee chinwe obodo na ọwụ na emere na aga na-enwe ọgba aghara n'obodo a ọwụ na ewechiete ya azụ Naijiria ya adị mma ma m ga mụrụ dị rizin ọ ejiwu na ama nkwa wechiede azụ ibe na-abụ ya dị azụ bụ grid o grid grid of some people ọkọ ọchịchọ ọkọ ya eme ka abịa were onye iri gide n'obodo mmadụ kere ndị obodo ndị ọzọ ka erie ndị ọzọ ndị ndị nwe nya mmanụ na bebe ndị chukwu nye nyabụ mmanụ anyabụ mmanụ elu ozife aka fa na-agba mgbosi nyere aka nwere na-egebe ntị enwere si na-eme n'obodo ọ bụ na o nwere n'obodo ọzọ ya emegbu ịmana ịmana mgbe ụfọdụ ọkwa na oke nọ n'ụlọ na agwa nke nọ n'ezi na-azụrụ na ngịga mhm. merụ na ụfọdụ ụmụaka na-abụrụ iwewe ha etu a eh, ị na-agwagodo ha onye ebuli na nna ya asị mba na nna ya amaghị ha na kedu etu a ga-esi kwuo onye kwuwara eh, eh, mụ nwere onwe m nwere mgbe m ji ekwenye iwe ọna gbasara ime gidigidi mm. iwe ọna nwere to do with tigbuo zogbuo aka m n'ọkpa m adịrị ya mm. mụ nwa kwenyesiri ike n'ịkpa alụ ikpe alụ dayalọgụ amaka anything ọbụla abụ na anụcha ọgụ niile a na anọ emechaa alụ ka a ya akpakwa wee kapie nya bụ okwu ọnụ anyị maala ebe nsogbu si iwọchi ya intaviu Obasanjo mere ụbọchị ya e ga-eme ya na Charles gegidi ya ọgwụ onye maalụ Naijiria problem ọ bụtakwa ọ ka na-agwa gị na o nwere some areas bụ n'oge oyeria ma a na-ediskọt ife gbasara naijiria na o nwere eria bụ n'ogo eria that place a sị nọ n'ogo eria bụ ya bụ the problem of nigeria so somebody si eria na ana na-ediskọs nigerian problem wee na-agba na o nwere place bụ n'ogo eria mana gị nwana onwe gị ma na ọda place asị bụ n'ogo eria bụ the problem ibra na that meeting bụ meeting ndị iberibe ka meeting bụ meeting ndị iberibe ọ bụrụ na a na-akpa a na-agwọ nsị odo anya na anara esu ose ee ọ bụrụ na anyị kpebie na anyị yi diskọs ọnụ na anyị na-akpa alụ maka ka anyị esi wee sọvụọ nsogbu dị n'ime obodo o nwere ebe ya bụ n'oge ohiri ya yi etinye ọnụ ebe ọbụla emechazi ya wee chịkọtara ya mana ọ bụrụ na abịa gbajie anyị aka gbaji anyị ọgba bifo anyị ebido ịkpa alụ si anyị na ọṅa ebe bụ n'oge ohiri anyị nwere na nsogbu dị ọ ebe a na-abụ n'obodo a eziokwu adịrọ n'obodo a onye data eziokwu adịrọ n'obodo a mere anyị ji wee nọrọ ebe anyị nọ and ebe na-ekwue aha sị ntụgha na ngwegha bụ nsogbu kedu ka o zibo na abatakata n'obodo ama ndị eje jụọ ase ndị nwe trak rekọd of asị ndị nwe trak rekọd eh, of ikwu iche ikwu iche fọrọ ebe ndị mmadụ kwụ abazie ọ bụrụ ndị a bụ ndị agha ịfụrụ na ndị na-eme datin bụ nara chọrọli ndozi naba bụ n'uche ya ịkpasa obodo bụ ebe ma ọzọ ọ bụ na ịbata n'obodo o nwere ndị ya malụ bụ ndị eziokwu n'obodo na ndị na-ekwu eziokwu ama alụ nwere trak rekọd of ikwu n'eziokwu aba mba ogezu jiri ọfụ ogezu anya ka enugwu kwuru okwulu ndị igbo na ụmụ nri alụsịrị eri azụ na njikọ ọka onye nyere nyanya n'isi onye na-atọ ekene m unu